Igbo Area TV ọnụ ndị Igbo ndị Igbo ndị be anyị daalụkwanụ hinne ee ọ na-apụtasị ya anọkọtara m ụbọchị a sị ka m megodo otu ife gbasara sitatoma ka mma na ndị be anyị ọ chọrọ ya nchicha ife mmemme nsị na ọkwanụ vootu ya ka mma ebe ọ bụ na platfọm a e, YouTube anyị na-eme nyekwana ikikere ime vootu ndị mmadụ ejiri aka ha kwuo na ha asọpọtụ sit at home or not ma ọ na ha ekwenyeghị mụọ nkwana onye ekwenyechahụ na sit at home a mara nsị na ka ndị mmadụ jiri aka ha kwuo mgbe nsị ka nna ajụ ndị mmadụ ife ha gwakwana anyị kedu ife mere iji wee sị na ị chọrọ ya ma ọ bụ na ị ha ya andị ị na-anya na skrin ị ya afụ rizọtụ consistently resọtụ a 87 8713 ka ọ gagidoro from 100 200 votes 300 votes ị na-agịdị na 1000 something votes each time ọ wụkewe 8713 ya wụ na um, n'ime mmadụ 100 ndị Igbo ọwụna na 87 home 13 achọghị because this is consistent this percentage ka enwetagidoro so asịkwa ratio asị 87 to 13 na ọ na-asị ka emee na ratio so n'ime mmadụ iri mmadụ asatọ na efere ka ọkara chọrọ ya ndị ndị achọghị erughị mmadụ na-abụ ofu na ọkara ife ojere ịdịka ya so wee sị ka mmeghe vote eh, ka ndị mmadụ tụkere vote na online a ka anyị nene kelee ife ọya apụta ngwa na enu rizọt na-agbanyeghị na m nwe ekwenyeghị na maka m na-efili na ọ na-adọchi ya ndị be anyị azụ na afịa na-emechi mana ndị mmadụ ji n'aka ha kpọọ rizọt na ha chọrọ ya maọbụ na ha achọghị ya ọtụtụ ụkwanụ ndị ndị chọrọ ya sịrị na ọ bụ na aha emesi tatuo ma na echefu maazị Nnamdi kano n'ime nga ebe ọ nọ si na ha na-eme n'ụdị na-agwa obodo na ọ onye dị etu a na-agba mbọ nnwere onwe anyị nọ n'ime nga ife ọzọ nghọtakwa site na ọrụ vootu a tụrụ na ọtụtụ ndị kwenyekwa n'ife dos na-ekwu e, ndị na-akwadosi dos ike ha akwụ n'azụ dos mana ha sọpọtụkwana sita toma ọ ife mgbe m bịazi jụọ kwuo ajụjụ so ụfọdụ si a na-eme ịkwanye ugwu onye IPOB Maazị Nnamdi Kanu ịgwa ndị mmadụ nọ n'ime nga na ahapụ ha na na ife anyị akwụsị iji gwa ndị mmadụ na iwe na-ewe anyị eh, na-eji onye isi IPOB Biafra ụfọdụ na-asịkwanụ na ife a na-adọchi ya um, aka klọk azụ banyelu South est afia South East niile ụfọdụ agbajego Asaba ụfọdụ ndị nke na-aba gbaje Akwa Ibom mana ị na-anya etu esi eme ife n'obodo wụ majority na carry the vote kedu ife majority na-ekwu emana eh, ife ọ nwere ọdụdụ nchọ ka m jụọ ndị mmadụ gbasakwara ya ị na-anya ife n'ọdụ ka willingly ka ndị na-anọ ji anọ ndị na-apụtakwa si akụzi na mmadụ ma ọ merụọ mmadụ ahụ ma ọ gbuo mmadụ maka na ọ pụtara so even na-achọ ịkọwa ndị be anyị ejizi n'oge a mezie tọnụ eto criminality ime mkpamkpa ọjọọ maka ọ na-adị ka ndị ọjọọ o tinyezila aka n'ime wee na-eme mkpamkpa n'obodo ọnya ka anyị na-ayọ ndị mmadụ ejizi na ọnọdụ opportunity a wee na-emezi mkpamkpa ọtụtụ ife ọjọọ na-emezi in the name of sit at okeke were na onye ọ na na sit mana wepụ na aka enwere ofekọ adịghị aka mmadụ maka ndị jie emezi ife ọjọọ ndị ji na-ahazizi igbu mmadụ na-egbu ọtụtụ ndị ụbọchị a ka a na otu shop nwaanyị na-ele mmanya hinne ọ na-ele na kreti hinne wee kụlisia ife niile dị ebe ahụ nwaanyị apụta wee na-akọwa na mgbe o ji mepe shop abụrọ mgbe sitatom mana abịa mee ka ọ dị ka ndị UGM ndị na-enforce sit mere ife ahụ mana ife ụfọdụ na-ekwuzi based on ife nna anụ wụna ọ dị ka onye ya na eso okwu izizi opportunity ahụ so ife nna ya ndị banyị na-ejizi na na-emesi tato wee na-eme mkpamkpa ebe ọ na-enwego majority and based on this vote too majority na-asị na ha chọrọ ya hapụna ya ka ọ dị otu a majority apụtaghị ọ ya eme ka minority pụtalụ dị ka o nwere ife ha na-eme ụnụ afụgo rizọt ee eh, resọt kpọrọ onwe ya ebe a mana ife na-ekwuzi ewu karịa eji ọpọchuniti ife a wee na-eme mkpamkpa n'obodo eh, onye nwekwala alụ ya tụnye anyị atụnye anyị na kọmentị sekshọn eh, vidiyo a etu ka ntị wee fie nke a bụrụ mụnwa jọji lụ maka ndị ya achọ ịkpọ m ọnụ ọkwa votu ka anyị mere ife a ụnụ avụgo rizọtụ kpọrọ onwe dịka ntị nọ na mbido mụnwa nwe onye ekwenyebeghị mana ife ya esowo ife mejọriti na-eme ka ihe eso you are not more than the majority mmadụ ofu onye ahụ akọ ha ebe nwere 87 na-asị yes 87 percent out of 100 13 na-asị no 87 aka ya so na majority win the vote ka a na-ekwu